Ọgọst 22, 2022 ka a ka mmadụ ịnọ bụ egbe bụ Daniel Gabriel Enohi kampen Kingsley Ọnaiwu na osadolo John bụ ndị nke jeziri n'ụlọ ebe Vivian Frank bụ nne ụmụazị ịtọ bi were gbuo nwaanyị nụnwa maka na asị na ihe ha ji egbu ya bụ na enwere ana nke nwaanyị enụnwa na mmadụ na-azọ o nwezi ike bụrụ onye ahụ ya na ya na-azọ ya bụ ana ziziri mmadụ ịnọ ọnụnwa ka eje gbuo ya bụ Vivian Frank onye nke hapụziri ụmụ ya ịtọ kịta anụnwa ha bụrụ ndị enweghọ nne ebe esizi wee chọpụta ihe enụnwa bụ na CCTV kamera nke dị n'ụlọ ebe Vivian Frank bi ebe ahụ ka anọ wee hụ ihu mmadụ ịnọ ọnụnwa bụ ndị nke bụ egbe wee bịa na ya bụ okirikiri ebe nwaanyị enunwa bi wee gbuo ya E emesiziri ndị polisi wee nyezie aka wee jide ha bụ mmadụ ịnọ ahụ wee tinye ha n'ụlọ nga wee rue ụbọchị septemba 22 2022 wee kpọpụta ha n'ụlọ ikpe ekpesia ha ikpe ewere ha tinye na nga na nga ahụ ka ha nọzi wee ruzie ụbọchị nọvemba 7 2022 ndị high court 2 nke edo steeti were sizia ndị nnụnwa na ha nabazia n'ikpe ama ọha ihe nnụnwa na-emezi ọha obodo wee nụ na asịzi mmadụ ịnọ ọnụnwa na ha nabakwazie na ọ bụ ọha maọbụ na aka ha adịghọ n'ọnwụ Vivian Frank ndị ọha obodo nke ebomama kọmuniti nke dị n'ogologo sapele road ikpoba lokal gọọmenti nke edo steeti wee na-etizi mkpu wee na-asị na ede ihe enunwa adighọ ha na-eme nke enunwa n'ụbọchị Tuzdee nọvemba 15 2022 ha wee na-eti mkpu na-asị na ha ekweghọ ka esi wee hapụ ndị enunwa bụ ndị amarụ na ya bụ CCTV kamera nwetara ihu ha na ọ ha nwa bụ ndị nke wepụrụ isi ya bụ Mrs Vivian Frank onye nke bụ nne ụmụazị ịtọ ndị ọha obodo onunwa nke ebumama na-akpọzi ya bụ gọvanọ nke edo steeti bụ obaseki ka ọ mara ihe merụ ya bụ ihe ha na-etikukwazi na-akpọ chief judge nke ya bụ edo steeti na-akpọkwazi ministry of justice nke edo steeti na-asị ka ha niile neba anya na ya bụ ikpe nke ekpere eji wee sị na aka ndị enunwa dị ọcha bụ ndị afụgoro na cctv kamera na aka ha dị n'ọnwụ nwaanyị kedụzi ka kamera ya esizi wee si asị ha wee mesịa wee kpee ya bụ ikpe wee kpee ya ikpeazụ ha na-asị na ha na-ayọzi ka ndị niile enunwa a na-akpọku bụ steeti gọọmenti chief judge na ministry of justice ka ha neba anya ma nye nwaanyị enunwa ikpe nkwụmọtọ